Onye isi ụnọ ọlụ anyị bụ nwoke. Onye isi ọlụ anyị bụ nwoke. Our supervisor at work is a man.